ji akpa nkata oge anyị ji akpa ụbụbọ oge anyị ji agba izu dịka ndị Igbo ịkpa ka ọ ga-esi dịla anyị mma na ndị agbata obi anyị mụ onwe m bụ oke ụkọchukwu ndị mụ na ha nọ n'ụka tata bụ maazị Ejikeme Ọbasi maazị Kanayo Odeluga Igbo mma mmadụ ụkọchukwu Austin Ọkigbo na salachi ndị be anyị anyị agbakọnata ata dịka isi eme eme kwa ụbọchị ọ na-akụ elekere nke asaa n'ụtụtụ na Naijiria, oge a bụ oge anyị ji agba izu oge anyị ji akpa nkata oge anyị na ụmụnne anyị ji anọkọ ịkparịta ụka ịtụ uche, ịma ka isi nọdụ ka isi bili na ka ọ ga-esi dịla anyị mma n'ụbọchị tata anyị ga-enebanye anya n'ihe gbasatara arụ ike na nchekwa obodo anyị akpago ya bụ ụgbụgbọ n'oge gara aga ma dịka ọrịa nje a na-akpọ coronavirus si egbu na-aga egbu n'igwe na-aga ka obodo ra na-aga ka ụwa niile ra ọkachasị ugbu a si na enwere ọtụtụ mmegharị dịgasị na ya bụ nje o ji wee na-aka arụ na-aga n'iru dịka anyị chọrọ ịtụbanye ọnụ itinye uche na ịkpa nkata maka ya ịma ka anyị si kwado na ka anyị si nọdụ na ọ bụghị naanị dịka nje nke a anyị na-akpa maka ya mana ndị na-abịa n'ọdịnihu kedu nchekwa kedu ka anyị ga-esi chekwaba onwe anyị chekwaba obodo anyị wee mee ka ah, anyị nwee ike ịnagide ma ọrịa nke a gaa ma ọzọ bịa ma ọ bụ nagide gafee nka ya ka anyị ga-akpa n'ụbọchị taata aga m etinye ya n'aka ụkọchukwu Austin Ọkaigbo odula anyị na-aga ụkọchukwu gaba n'iru ndewo maazị oke ụkọchukwu ndị ebe anyị ụlọ ahụ n'aka maazị ụkọchukwu siri kpalitere anyị ụka ihe awo nkata anyị bidoro ịkpa kemgbe oge gara aga tupu rii nje ọrịa a na-akpọ coronavirus abịa mekpawa anyị ahụ unu chetara na anyị nwere ọtụtụ izuụka ndị anyị ịkpara nkata ihe gbasara gbasara nchekwa obodo otu n'ime ha bụ ihe gbasara ahụike oteghị aka oteghị anya anyị kpachara nkata ndị ahụ nje ọrịa eburu mmekpa ahụ ya bịa ka mmekpa ahụ ahụ bidoro anyị bịara hụwa ọtụtụ ihe ndị na-eme n'obodo anyị bụ Naijiria aka na-achị steeti dị iche iche wee bido na-egosi anyị na arụọ na nke a ụọ nke ọzọ na-enwela eh, ihe eji eku ume eji ekuchekwa ndị ọrịa ndị na-enwe nsogbu ikute ume na ihe ndị ọzọ ventilators isolation centers ah, mana ọtụtụ ihe adapụtala taa ka a ka na-aga n'elu ya ọ dị ka ụfọdụ ndị mmadụ ebidola rụwa arụrụ ụka ma ihe ọwụkwa eziokwu n'ihi na ọ dị anyị ka o metụbeghị anyị aka n'ụzọ pụrụ iche mana taa agwala anyị na enweghị na ọgbara ọrịa nje ọrịa pụrụ iche nke sitere na South Africa nke sitere na Britain wee bata na Naijiria ọgbara ọrịa nje ọrịa ndị a bịa bụrụ ndị ndị ka njọ karịa isi mbido ya isiokwu aja awụzi ya eme ya aṅaa ma nke ka nke ka ọ dị na nwa ọwụwa anyanwụ mpaghara ọwụwa anyanwụ Naijiria eme ya aṅaa olee otu anyị si kwado onwe anyị ihe nkwado ndị nwa anyị mere agwọ niile aha anyị gburu ọdịmkpirisi mkpirisi ole n'ihi na asị ịkụọ igbuo mmadụ akọrọ ịtụpụta mmadụ akọrọ gị gosi ya igbo na-ege ntị ọ ihe a ka anyị chọrọ ka anyị tụlekwu anya na nke mbụ anyị chọrọ ikwu okwu anyị chọrọ ilebarukwu anya ihe ndị mere n'oge ahụ maazị Odeluga ma gị ma maazị Ejike Ọbasi dịka ndị gụrụ akwụkwọ ndị ma ihe gbasara ahụike gwụkwana ihe ụnụ nọ n'elu ya ihe ụnụ na-arụ echetara m na mgbe mgbe nsogbu mmekpa ahụ a bidoro unu so ndị tinyere aka unu so ndị gbara mbọ mana ụlọ ọgwụ mahadum nọ n'Enugu iji nwee ike ka e nwee ike bute ngwa ihe ụlọ ọgwụ iji nye aka hazie ala Igbo ka ọ bụrụ ebe ọ ga-awụ na ihe a siwe ike ahụgodi ebe anyị ga-ehiwe isi na ya ọnụ kọwatụkwure na ụmụnne anyị ndị na-ege anyị ntị olee ihe bụ ihe ndị ahụ unu mere olekwanụ nke ndị na-aka na-achị steeti olee otu nụrụ ha si rụọ ọrụ agwọ aha ya gburu ọdịmkpirisi ole n'ihi na achịbọrọ afọ abọghọ nkwọ hmm. <laughs> daalụ eh, fada ọkaigbo ọ bụ ibe nnukwu mwute maka na Chukwu gọziri Igbo bịakwue mee ka Igbo bụrụ ndị njem maka a sị na na njepụ amaka ofu ife anyị nwebụ ndị Igbo nọ na mba amerika na ma mba e, Europe na-achọkwanụ bụ ọdịmma ala Igbo ana ọdịmma ụmụnne anyị ebe ọbụla fabi mgbe anyị bido wee nụwa kemukemu maka nje a wee bido n'ebe anyị na-alụgo ọlụ ọ bụrụkwa nke a na-asị na onye ọrụ m no na anyị nwa bụ ndị so wee na-afụ mkpamkpa ya bụ nje na-akpa na-elekọtakwu ndị ya bụ nje ji anyị wee tibe mgbụgbọ wee bekwa ụmụnne anyị wee na-asịba na ka e ọnụ n'ụtụtụ wee chụọ ewu ojii ka anyị nwee ike tụọ ife azụ ife anyị na-afụ ọnwa ife anyị nụta ma ife anyị fụrụ ka anyị kọwa alụfa ka fama wee nwee ike ghara ijefi ụzọ etu etiro mmalụ etu ya bụ njefi aga ee eh, maazị ọbasi na mụnwa na oke anyị kpọkọ ọtụtụ ndị isi ndị Igbo nọ n'isi um, um, nnukwu ụlọọgwụ ọgwụ ga dị n'ala Igbo bụ teaching hospitals ka agba izu ya izu agaghịzi ka esi yọ maka na ofu isi ị ga-achọpụta bụ na ndị be anyị amazi ife bụ ịkwado nkwado maka ọgụ maka a sị na ọgụ akara aka adịghị ngwọrọ Ọ nwere onye ga-asị kịta na Naijiria na fanwara ife na-abịanụ maka ọbafụ ka o si kpamkpa n'Europe na China kpamkpamkpa na amerika a na-afụ ya kwa ụbọchị mana nkata afọ ibido. bido emesịa ọgarọ ọ aka ịta isi chọọ maka na ife etufe anyị zubere bụ ka anyị malụ ka anyị ga-esi wee gbaa mbọ wee chekwaa n'Igbo mana ọtụtụ ife anyị fụrụ abụrụzi ife aka mana ka nye maazị ọbasi ohere ka ọ tụnye ọnụ n'okwu afọ maazị ọbasi ndewo um, ịmakwanụ na ọkwanụ enwere ihe a ga-awụ ilecha gị sụọ ude gbazie nkịtị mhm. otu maazị uh, delugashi ihe awa agha akara aka mhm. ekwechighị ka o rie ngwọrọ n'ihi na anyị bidoro n'ụtụtụ hụ na ihe a bata n'ụlọ otu o si eme nga anyị bi ọ ga-enye nnukwu nsogbu n'ihi na anyị ma na ihe niile nọ n'ụlọ ọgwụ ihe dịka obodo Amerịka lee ihe niile ha nwere mgbe ihe a batara ya chịkọrọ onye ọbụla tụọ onye ọbụla ukwu n'ala anyị kpọrọ ndị isi nnukwu ụlọ ọgwụ nọ na steeti niile bụ steeti ndị ọka ọha ọnụ nke awụrụ nnọọ ike ọka ọha ọnụ ka anyị na ha bụ izu ka a na-agba izu ka anyị na-ekwu anyị ga-agba mbọ chọọ ihe a ga-eweta ị e ga-eji lụọ ọgụ a kama ọgwụkwanụhụ sọsọ bute bute ebe nsogbu nọ na ihe anyị bụ n'obi wu ihe abụọ kacha mkpa nke mbụ ka enwe ike mara ojii a ga-eji ndị Igbo otu ha ga-esi chekwa onwe ha gbochie nje a ịgbasa n'ala Igbo nke abụọ awụrụ elee otu e ga-esi kwado ụnụnwa nọ n'ụlọ mee ka ee eh, unu kwadochie ike site n'ihe nọ n'ụlọ ka ala anọla chewe nke e ga-ebute ebute ka m nọrọ ebe a onye ọtụtụ ndị niile anyị na ha na-akpa nkata gwara anyị na steeti ndị Igbo niile nwere task force na task force mm-hmm. ọtụtụ n'ime ha a anyị ejikere anyị njikere task force ee eh, nje abịa a ga-eme ma e nwere otu ihe mere gosiri m na <laughs> asị ọkụkọ na-ere aka na-ere ụkwụ asị n'ọla aha mmanụ e nwere onye eh, n'otu ụlọ ọgwụ mụ agaghị akpọ ya aha bịara echi enwere nzukọ ọbịahụ mechazie ya akpọọ m na sị m na-ewere iwe ihe nọ na ewụla gọvanọ maka onye nwawe onye isi task force na-egbochi nje a covid na steeti na gọvanọ zi ya bịa o wee nọ ebe ahụ fọ awas. gọvanọ atụpụrụ ya ọnụ nọjuo kụcha ike lawa ọ ya task fọs a na-ekwu okwu ya ya bụ na ọtụtụ ndị bidoro n'ụtụtụ mawa ọkwa ile anya otu esi mee zagazagazaga awere ka a na-asị nọrọ n'ụlọ nọrọ n'ụlọ ya were otu ndị eh, uwe ojii ji kpara ego ahụghị onye nọ ala ka echiche si elee otu e ga-esi gbochi ha?' Chineke emekwere anyị ebere nke eh, izizi kwuru n'ihe niile o gburu ya dị nnọọ ka eh, ndị Izrelite mgbe oge fero ahapụ ụlọ ụlọ ndị Igbo ụlọ gburu mba ndị ọzọ hapụrụ Naijiria ugbu a ọ batala m ajụjụ awụrụzie ọkwa ebidoro n'ụtụtụ mawa ngwọrọ ogeri eri ngwọrọ hmm. onye m ga-ekwu banyere ihe mana ofu ife mhm. anyị chọpụtakwu anọ bụ ofu ife anyị na-anyị si ka anyị gbochie na nkwado ndị Igbo kwadoro na mkpirisi mkpirisi anyụkọrọ mamịrị ọnụ na ụdị Igbo si eme ka e wee ka ya bụ mamị wee gbaa ụfụfụ maka ịna-anya ndị steeti gọvanọ nọ na nke ha steeti eh, hospital steeti nọ na nke ya eh, ndị teaching hospital federal nọlụ nke iche hmm? ife niile ekpokọ na task force ee eh, bụrụ ndị akajiakụ akajiakụ ka a na-erikọ emekata atụgwa ya ofu onye ogbuebudu bụ dọkịta ndị public health ya bụ ndị na-afụ maka ọdịmma obodo nọ n'akụkụ akpachapụ ụfa mana fọma na-alụ ọrụ nke vakara nwere ike na-ezisa ozi ife ndị mmadụ ga-eme mana ị na-anya igbo agbara izu ka igbo na-agbanyeghị ma onye a iso na ndị nke ndị federal gọọmenti ma iso na steeti gọọmenti ka ọ lokal gọọmenti ife a bụ ife ekwesịrị onye ọbụla ekpokọta ọnụ emesịa ịchọpụta n'ife aka na tax force bụ iri ego maka ọ bụrụ na ilote na ofu ife bụ ife na-alụ anyị afọ mgbe afọ bụ ife gbasara testin ka enwee ike ghara ịbụ nọ n'ofu ebe na na mpaghara Igbo bụ na Abakaliki ka a ga na-eme test enwee na-ajụ eze si kedu ife ji nkịta ọnwụ ọ na-agụba adịrọ nkụkọ. isi mara akpụ anyị nweta ozi na ife ji ọrụ bụ ngwa ọrụ na ife bụ na test a na-eme ezu eruru ife dịka na ofu narị n'ụbọchị ana etu esi eme ya abụrụ etu ọ dị mma ya bụ na ụdị na onye ọ dị ya ka ụkwara ya bụ covid abịa ọkpọọ wee si ya nna nọrọ ebe ị nọ ma nne nọrọ ebe ị nọ e wee chọba ndị pọblik helt gị achọta gị wee bịa nalụghị um, test wee wega Abakaliki mgbe e eji meta ife afọ onye afọ ekego covid ka enye ikwu na ibe anyị wee na-ayọ si kedu ife mee na ndị ụlọ ọgwụ ụfọdụ nwelụ ebe a na-enye enene ọbara na e na-enenekwu ụkwara eme nsogbu wee na-eme ife gbasalụ test n'afọ ọ mgbe ọtarazi aka anyị na-afụrụ ego n'igwe igwe nke a ga-achọ anyị nwere na-agbakọ ikwe naanị si ngwa na anyị ebe ọ dị gwa anyị ego ole ka anyị ụmụ ibe nọ ebe a ka amarụ ka a ga esinye aka ọ mgbe oteji aka anyị chọpụta na ndị NDC-DC nọ ego ka ha na-eke ego niile ebute erie ọ mgbe a mezụrụ EndSARS eh, ka anyị chọpụtara na ego niile wepụta n'olili ka a pịali den nke ka nke bụ na ka ndị pọblik helt bụ ndị na-afụ maka eh, ọdịmma obodo na-ekwu ka ndị pastọ na ndị man of God etu ndị be anyị si gbazifa na nọ wee welụzie asị na amụma ụgha wee jide ibe anyị wee kọghasịa afọ ise asịghị mfa na ife nje a na ọ na-atụ ndị ojii asịfa mba na ife anụnwa bụ 5G wetara ya asịa mba o ji bụ nọọ 666 mba ụfọdụ sizia nọọ Bill mba na ife niile a na-eme bụ na ọ nwekwa ife ndị ya na ọka e wee nwee ike wee na-eyi ụmụ mmadụ egwu mana kwa ụbọchị a na-asị na eluigwe ga-akwụ ụgwọ okeke dapụ oke afọ anwa onye ọbụla na-akwụ ozu n'enyi mmadụ na-akwụ ozu n'enyi mmadụ na-akwụ ozu n'enyi mmadụ ndị be anyị ka na-anya saa n'anya ọ bụrụ klorokwin Ibe a na-ayọgodo onye ọbụla bụ kpuchie imi kwa aka onye bịa isi a nwoke sọka ịkagodo maka na ọ dụkwa nke igbo ama maka ife gbasara nje a ike na atụledị ụmụnne m ọ bụrụ na mgbe influenza 1918 nke igbo mụtara ịna aka maka etu anyị si a n'aka ekweghị ekwe dịka etu esi agbachalụ nje isi n'aka onye ọzọ baa n'aka onye ọzọ ya bụ ọmkpuka ike afọ ọ bụrụ na ike na ị na-asụ onye a nsọ na ọmkpuka ike mana ofu ife ka nke bụ na Igbo ga-abido jụba ese jụwa ndị na-achị achị n'ala Igbo kedu ife unu kwadobelu maka etu unu ga-esi chekwa obodo anyị ife gbasara arụ ike maka ọ bụrụ na ịnanya na-anya na covid a anaghị Igbo aka bieta ọ ndị Igbo na-eje China ọ ndị Igbo na-eje Taiwan ọ ndị Igbo na-eje mba ụwa niile ihe jee bute ngwa apịa jee bute ife niile a na-ebu kịta onye ọbụla nọ n'ụlọ ọ igbo nọ na-aga ndị mmadụ na-agbakọ ahịa anyị na-azụ afia ebe ọbụla anyị chọrọ igwe mmadụ ọ igwe mmadụ pụta anyị wee gbaa gha aka afia ikịta azụ ebe ife niile nọ na gbaa ọigbo ọ bụ ma entetenment dị ya ma ọ bụ ihe niile eji mmekọrịta mmadụ ọzọ anyị ji eri nri igbo mkpa bụ mkpa bụ ihe anyị ji eri nri ma kịta ụmụaka ejere akwụkwọ kedu ndị na-eje akwụkwọ ọ ndị igbo n'ọgbakọ sọ nke a na-eje na naijiria ma nke a na-eje na mba ofesi ọtụtụ obodo ebe ụmụaka igbo na-ejega akwụkwọ achụgo onye ọbụla onye ọbụla nọlụ bie ka a na-ekwu ka a na-ekwu o nwere ife ọbụla ekwadobe maka ụmụaka ịgụ akwụkwọ onye ọbụla nọzi n'ala majiri level a nọ n'ụlọ ndị asụ nọ straik ndị praịmarị skuul esi ya na ile anya ife igbo ga-akpachapụ ga-efi ise a n'anya wee chọrọ isi ife agwọ chụbanya na-ewu ojii maka na a na-ekwu ndị na-eso na-agbasa ihe gbasara azụmahịa mba ụwa niile igbo sokwa n'ibe ndị oyibo na-akpọ global trade Igbo arụ bata ka nte batalụ nte n'ọnụ ewo maazị odeluga ịkpatụla ọtụtụ ihe aka ụkwana ihe ndị anyị ga-enwe ike elebatukwu anya n'ihi na ka ọ dị ugbu a a na-ekwu ihe a ọ dịka na-akụ naanị ihe gbasara ahụike mhm. mana dịka m onwe m si akụzi n'ụlọ akwụkwọ anyị ebe anyị a na-akpọ global health e a na-akpọ anyị na-akpọ the non-finite ya bụ ihe ndị a na-ekwu ihe gbasara ahụike ụwa etere ụgba etere azụ ihe ndị abụghị ahụike n'onwe ha mana etere ụgba etere azụ a ga-emetụtarịrị ihe gbasara ahụike ọwụ ihe gbasara azụmahịa na akụnụba obodo ọ ihe gbasara omenala ọ ihe gbasara mmekọrịta mmadụ na ibe ya ọ ihe gbasara okpukperechi ọ ihe gbasara ọtụtụ ọtụtụ ihe ndị anyị na-anaghị agụnye n'ihe gbasara ahụike mana ihe ọgbachi na ihe mberede ahụike daa ihe ndị a niile ezepụta isi aga m atụrụ Chineke mma Onyenwe anyị imeela aga m atụrụ Chineke m mma Onyenwe anyị imeela igirigi nke ndị nsọ wụsa m amamihe Chukwu na-asọde m ebidi ego bless you anyị ga-etinye mhm. chukwu ya ọnụ mana n'isi na kemgbe maazị oke ihe ịchọrọ chọrọ ileba ihe ka ịtụletụkwuru anya anya wụ lebatụkwuru anyị anya ka ọ dị ugbu a wụ kedu ihe wụ kedu ihe chere ihe wụ ihe kpatara n'oge na-atụ ya anyị chere nnọọ na ofufe mmiri a achịfeela obodo anyị ịwụ Afrịka na Naịjirịa mana ihe anyị na-ahụzi ugbu a bụ na ofufe nke wụzi ọkwankwụ ọkwangwọ na-abịazi ya nke a na-akpọ the second wave n'ihi na second wave a ọkwankwụ ọkwangwọ a bụzi nje ọrịa nke bịara fụ isi abụọ sitere na mana South Africa mana Britain ihe anyị na-anụ ndị ndị ndị wụ ọkachamara n'ihe gbasara nje ọrịa na-agwa anyị wụ na ọgbara ka siri ike karịa ya nke mbụ ọ dịzie ka ọ ya bụ ihe kpatara eji nwezie ọnọdụ mgberede n'obodo anyị Naijiria taa mana ka ọ na-eme ọ dị ka ndị mmadụ etinyeghị uche na ya ọ na ha etinyebela uche na ya nso nso a ka a gbachara emechara ememe ekeresimesi mana ka a na-eme ememe ekeresimesi a ihe m nọ na-anụ ebe niile a na-akwa mmadụ a na-eli ozu a na-eme agbamakwụkwọ mana ụlọ mana ụka mana agbamakwụkwọ omenala ndị mmadụ na-akpọkọta isi isi ebe ha si na-alọbata olee ihe wụ ọnọdụ anyị taa n'ụlọ ka ọ dị ugbu a ịmana ndị Igbo na-asị na agadi kechaa ekpe ọ bụrụ na ọnwụ a bịara ifela ọnwụ emebe ya ọ ife nche na be anyị na mbụ mbụ ka ihe a na-ebido etu ndị gọvanọ ndị na-achọ ego ha na ndị etinyere na kọmitii na-achọkwa ego ha wee bụrụ nyala agha wee so ihe niile ọ bụrụ na ego obodo enwero pụtaziri nke bụ na ụfọdụ ụlụlụ ebe a ga-enedo ndị ndị korona anya n'abalị one na one bred afụ n'ụlọ ọgwụ etinyere n'ụlọ ọgwụ etinyere e, e na haus see e foto ụfọdụ wepụtara ego kpojuo nke anyị fụkwalụ mgbe a na-eme ngagharị iwe ensaz kpojuo warehouse na a na-egota nri ka edebe maka na yawụ nri ga-afịa arụ na ọgwụ na ya. njebịa etu esi wee kwadobe na etu ha si wee wepụta ego na etu ha si wee tinye uchu na etu esi imechikọta onye obodo o mere ka ndị be anyị chee na ife a ji iwe abịa mana ka e anya afrozi ozi onye ọwa na-eche akwasakwazie onye bụ nsogbu ihe mere bụ na mgbe mbụ a kwadoro ihe a etu esi wee kwado na ike eji kwado etu esi wee kwụsị ngagharị n'ime obodo kwụsị ngagharị maka ndị anyị na ha gbalụ ndị nwere ụgbọelu na-efelu efe Naijiria bụ ụzọ kwụsị nke ha ndị Ghana si ndị ụfọdụ kwụsị ndị Naijiria soru ha maka anyị nwe oke solu mgberema mmiri ya bụ ife emelụ na ya bụ nje na nke na n'izizi bụ ndị si esi bata ka ọ metụtara ọ kwụsị maka na onwere ngagharị na-aga a na-eme na Naijiria mana ka ha nekwaziri anya ọ dị ha ka ife a bịara chọpụtakwuzie ntụ na aghụghọ ndị ndị si na ha na-akwado ma ndị gọvanọ ma ndị gọọmenti ndị federal mm-hmm. etu ha si wee were ya wee rie ego o mekwazie obi jụọ onye ọbụla oyi nke melụ na mgbe emeghezili maka ọ bụrụ sọsọ Naijiria meghelụ ndị ọzọ meghelụ na n'ebe anyị bi ike nọkọta agwụ ndị mmadụ ma ikpuchi imi o ma ị nọ n'ụlọ mgbe ọ dị ka nyawa ife ọkwụsịnata ebinye gagharịba ọ bụrụ na anyị cheta mgbe a na-eme Thanksgiving na US ndị mmadụ ekweroghị edi ụfọdụ si na ha ga-afụ ndị be ha na anọ n'ime ụlọ ejecha nke aha anata nyawa ọya kakwa nkụ ebidokwana ọkwa n'ime ụlọ etu a ka ọ dị na Naijiria ozugbo ndị mmadụ gagharịwa na US ndị mmadụ gagharịwa na Naijiria esi n'isi na sọsọ mmadụ iri ka a ga-agha ọ bụrụ na o ihe a na-eme na ọhụrụ ka a ga-esi wee kwụsị ya ọ bụrụ na o ndị mmadụ nwụnarị na ha chọrọ inyi agha onye ọkwa agha na aga ga-adị sọsọ mmadụ iri na Anambra steeti wee mee ya esi na ya ruo na mmadụ iri atọ esi na ya banye na mmadụ iri ise esizie na ya wepụzie ya ncha ncha mgbe ngwa mgbu maka ndị be anyị nọ n'ụlọ na-agwa m na onye si Legọs na-ana East ị ga-eje weta akwụkwọ ikike from eh, eh, asin na nke ndị polis maọbụ nke gọvanọ sin iji wee sị si hapụ ka ị gafee n'ife ị na-eje ọ bụrụ na ị nwere akwụkwọ ikike ahụ ịpụọ n'ụzọ were ego ị nwere onye ndị polis o nwere ike inyechakwa ahịa ego akpụrụkwa kpọjee na steshọn natakwa gị ọzọ ụdata gị na tiri na bankị o mee ndị mmadụ gee ntị pụrụ, mana ka e wepụziri ihe ndị a na o nwerezi ife gbochi ndị mmadụ ịna oge krismas eruo akwụsịna tupu oge krismas ndị mmadụ wee kwalụjewe ụmụ akwụkwọ emeghe na akwụkwọ na ụfọdụ ebe gụọli nke taam emisiri e emisi bido taamụ nke ọfụ wee nakwazie krismas o melụ ndị be anyị chena ife a na-ekwu anana gbanyelụ akụkọ a na-akọ nya aja mbene jụrụ ebe niile nke maazị odeluga kwuru ma ndị ụka ndị si na ha ọkachammalụ ma ndị isi na ha achọpụta na ndị bekee amarọ ka esi eme n'ọgbụgbo na ise maọbụ Longreach maọbụ nke lọngrich na-ele n'ọnya ka eji agwụ ya ife ọbụla akọlụ ife na-ewute mbụ na anyị adabana na anyị adabana na nke ndị ori maka ọ bụrụ etu a ka Igbo si eche uche anyị na-atụ n'ife atụnye mgbe mgbe ọ bụrụ asịrị akwaghị agị gị na etu a ka o si adị ikwelu ọ agwa gị inene ya anyị nwa ọgwụ eji agwọ ya ụfọdụ ife ọ bụrụ ofu ọgwụ na-agwọ nnụọ ya o kwela anyị ghọta mana nke kịta ọ bụrụ na ọ bụrụ nnu na galik ọ bụrụ ife ekechiri ekechi si ofu obodo kafanchan wee nata ndị be anyị asị na a welu mmiri ọkụ gbuchasie imi na onye a jikwa omee ya ewee kọọ nọ ifuru ọgwụ a nọ na onye a ka ọ na onye asị o wee wụrụ asịrị mana ife anyị na-ekwu uwe ofu ife a ya bụ nje ngalaba ya ọgbanye na mgbọrọgwụ n'ụzọ dị iche nwụta ọnwa na nke a na-efezi ọka nkụ. mana ọzọ ọbụla o gosi na n'ife mara ọdị nso a anyị mụọ ọtụtụ ndị nwụrụ n'ala Igbo malụ ndị nwụrụ na legos nke bụ na na na uh, legos University Teaching Hospital na-asị na ha enwere ozi bed ndị mmadụ abịazina ọ na-emekwa etu a n'obodo anyị bi na ndị mmadụ maka ka a gbagharịsịrị maka krismas ma nke Thanksgiving ụfọdụ steeti enwere ozi place adịghị ọnụ ụlọ ọgwụ abụ na icheta ka o mere mbụ na New York na-alụlụ tent n'iru ilo na Central Park ka e ndị mmadụ na etu ahụ taa ọnya mhm. melụ ife na-ewute m na na obodo anyị na-ekwu maka ya wụ na a na-akpọ Naijiria na ana Igbo o nwere ife na-egosi ndị mmadụ na-ekwunu mmadụ n'ife a melụla na ndị nwetara ya o nwere onye na-eme test ịgwago na-ekwu onye bụ ihe. ka e wee mara onye ya anọ anọ n'ụlọ o nwere onye na-agwa gị na-ekwu mmadụ one nwụọrụ na iwee mara na ife a siri ike ọ bụrụgodu nọ 5G na-eme bụrụgodu nọ na ka a na-aghọ nkwụcha wụrụ ụjọ ọ gbanata nta ọ bụrụ na anyị jiri nwayọọ chekwawa onwe anyị mee ife anyị kwesịrị ime kechie imi na ọnụ na ọwụ na ya apụnara ilo kwaa aka gị ka isi kwesị mana zelu ebe mmadụ ka nkụ ya bụ ife ya ọya dị ka akụkọ ya ọdụkwa dịkwa ka ọ dị na mbụ mana ife na-eche m uche bụ na ya agafee n'ebe ahụ na ndị bụ ekịta ka nkụ na ya amaghịzi ọtụtụ nkata anyị na-akpa kemgbe ọnwa ndị gara aga ọtụtụ ọnwa ndị gara aga ma oge anyị na-eleba anya n'ihe gbasara mmepe obodo nke ọwụwa anyanwụ Naijiria ma oge anyị na-eleba anya ihe gbasara um, ahịara nkwupụta nke ahịara ma tupu ori ekwuma nke ahụ mgbe anyị na-eleba anya ihe gbasara nchekwa obodo na mpaghara ya dị iche iche akụkụ ya dị iche iche dịka ihe oriri ahụike otu ihe anyị nọ na-arụtụ aka ka o si metụta ndụ ndị Igbo bụ ihe anyị na-akpọ Marshall Plan, Regional Plan. Mm-hmm. mpaghara Ọdịda Naijiria na ndị na-achị achị hapụgodị ma gọvanọ na-achị Rivers ọwa onye PDP nke na-achị Imo ma onye APC nke na-achị Anambra ma apụga n'ikpeazụ emechachi akụfecha ọdara awọ mm-hmm. n'ihi na mewu APC o mewu PDP o mewu APGA akụfecha ọdara awọ anyị na-ekwu okwu ihe ndị a na Naijiria. anyị ahụ n'otu obodo ndị nọ mpaghara ugwu Gombe Nasarawa na mbe ndị ọzọ siri jiri ọtụtụ ndị tụrụ ego ndị ụmụafọ ụmụ amaala Naijiria nyere ego ka eji nyere gọọmenti etiti aka iji gbaa mbọ igbochi nje ọrịa ka ọ ghara ịgbasa dọtara anyị nsogbu anyị hụrụ na ọtụtụ ndị wetara ego ha bụ ụmụafọ Igbo na Innocence na ndị nyere 2 bilion ma na Elumelu ha ọtụtụ n'ime ha bụ ndị Igbo maka a na-eko ego a a na-eke ya n'ugwu Awụsa Enweghị nke ekere n'ala Igbo mana ndị ụmụnne anyị ndị ofe mmanụ ndị dị ka Tinubu ha wepụtakwana ego nke ha were nwa mpekele nye gọọmenti etiti ma were werezie afọju ọnụ onye steeti Legọs olee mgbe ndị nọ n'isi na-achị ọchịchị ndị anyị na-agara Igbo ozi ga-ewepụta echiche ịmata na mpaghara ọwụwa anyanwụ Naijiria ihe gbasara anyị dị anyị n'aka mhm. Ọ dịghị mkpa na ihe a na-ekwu mashal plan na enwere na ndị na-achị obodo ndị niile anọ na mpaghara ọwụwa anyanwụ nwere ike gbakọta bụ izu mara ka a ga-eme ihe a ka e nwee ike gbochie ọrịa efesa ebe niile n'ihi na ihe a abakwala na nsị abala aba ọzipụwa nkịta mana anyị burukwa n'uche na ihe a ya. nwoke a na-anọ ịna asọrọ ọkụ ha kpọrọ ụbọchị o were mkpịsị na-awụwa eze ya wụrụ ihe gbasara na agbasara ya ihe gbasara Igbo emetụtara ya na anyị ahụ na ya otu echiri nata nde naira iri eh, abụọ na asaa anịnị gbawara ibe onwe nke etinyere na mpaghara ọwụwa anyanwụ maka mmepe obodo anyị ahụ na niile atụkọtara maka nje ọrịa na-akpọ coronavirus ekesara ya Anị gbawara ibe onwe nke ahụrụ na Lagos palietiv nwa na asị asị a na-eke ihe tinyechara na warehouse o nweghị nke ahụ n'ala Igbo ya wụ na onye ekwe ji ya ekwe igirigi nke ndị nsọ wụsa amamihe Chukwu na-asodem ebili ego eblesiwo ihe ọzọ m chọrọ tupu anyị aga n'ihu m chọrọ ka anyị leba anya wụ eh, maazị Odeluga ihe ihe ibitụrụ aka wụ ihe dị mkpa asị asị gbagburu akụkọ pastọ Chris Oya Kilome n'ihi na ọ na-abụ ndị Igbo anyị ndị ọbụla bụ ndị na-akụzi nkụzi eh, eh, na-ebu amụma ah, ọ bụrụ hala adetiloya adekumle adeboye ah, Oya Kilome na ọbụrụ bụrụ anya anyị echefuo onwe anyị mana ọ bụrụ onye Igbo ọ bụrụ okoro ọ bụrụ okonkwo ọ bụrụ izunna kpụrụ ihe ndị ahụ nwa onye ga-eji ya akpọrọ ihe anyị echefuo na e nwere ndị ndị nwere ezigbo mmụta e nwere ụmụ afọ Igbo nwere ezigbo mmụta ma ọ bụla dị onye na-eleba onye ọ nọ n'aka ịhazi ihe nọ na NCDC nwa afọ Igbo anyị kedu hmm. ihe mere anyị ga-eji ndị ndị be anyị ga-eji hapụ nke bụ eziokwu na-esogharị asị asị ọgbapụrụ akwụkwọ olee ndụmọdụ anyị na etinye ndị ụmụnne anyị nọ n'ala Igbo n'ihe a ọ gwụrụ ike maka na kaira n'ọrụ na mba Amerịka onye na-afụ maka ife ọbụla ndị steeti Illinois na United States na-eme gbasalụ covid a onye bụ onye isi na-afụ maka arụike obodo Illinois bụ Public Health Director bụ Dr. Ngozi Ezike onye Igbo onye sokwa wee chọpụta ife gbasalụ vaccine a nke covid nke ndị Pfizer lụrụ ndị so ene nne ya ma ndị so wee fụ maka ya ofe onye Igbo nọ na ya nwa bụ Ogbuagụ dọkta Ogbuagụ dọkta dọkta ndị na ọ bụ ndị na-afụ maka ndị ya bụ ife jizi na ụdị na pabalụ intensiv kia ọtụtụ bụ ndị Igbo ọ bụzi ndị na-afụ maka nje ya bụ ndị a na-akpọ infectious disease experts ọtụtụ n'imefa maọbụ ndị na-afụ maka kidney dịka maazị ọbasi onye mesịrị jụọ ya mmadụ one ọfụ tata ji covid yabụ bụ anyịkwube ndị godo ndị nwere covid ọtụtụ ndị Igbo ji rekọd ya gwazie nka mmadụ ga-esi nọ n'osimiri were ụkwara na akwa aka ya mmadụ anọ ọ na mmiri ncha baa ya anya agụtara m ya aghọtara m ya maka na <laughs> igbo si na a ga-arapụ akpụ akpụba kọba akpụ mana ọ dịgo ka ọ dị maka na ibe mere igbo ibe mere igbo si n'ike o anyị ji wee si n'igbo pụọ maka ya bụrụ ndị efulefu anya bịara bụ ndị mkpọkwu mana n'elu kịta ibe m na-afụzi ọ chalụ mba maka ịsọ isi ife ma ọ na ha tiwara otu late bụ ndị na-asọ isi nọọ ndị mụ ife bụ ndị kwesịrị etu afọ a na-ama ọkwa na nsogbu dị ọ ndị kwesịrị mgbe m na-eto ụdị ndị dị ka anyị nwabụ ndị gụrụ ma ife bụ ụdị ife a na-eme pana n'obodo kpọọ ụmụnna tiwa aka obodo nke agwụkwọ bụ iviva ga-eme ọ ndị afọ bụ ndị so wee na-agbalụ mmiri na-akụ aja mbere. ya bụ amụrụ m ebe a ga-ebido maka ya bidokwu na ndị isi mgbe ndị gọvanọ na agba apụta atọgbọ apụta akwụ na onyonyo na-asị mba na ọ kwụsịrị ịtọ ka anyị wee daa anyị ị na-enwe ịtọ korona ịtọ onye na-ete esi mana elu gị iri mana onye ọbụla na-akọ akụkọ dịka ọnụdị na bịa sị na na ọ dịrọ na ọ ma ọ na ike na ọ bụrụ na ikwe ikwe ikwe ka ọ ghara si ike ọ bụrụ na ịbụrụ ezigbo onye ọchịchị eziokwu bụ ndụ eziokwu bụ ndụ anyị ama ndị ndụ na ọ bụrụ na anyị amara ife bụ eziokwu na-ekwu Igbo ga-agba eziokwu eziokwu bụ etu influenza si bịa n'Igbo etu malaria si dị n'ala Igbo etu akwa ka covid si bata unu amazi unu amalụ ruo ike na-enere anya n'ọla Igbo sokwu wee bubata ya Naijiria maka na anyị nwere ejepụ ejepụ ndị Igbo jere China ndị Igbo jere Europe ndị Igbo sokwu efegharị ndị Igbo na-agagharị ebe niile so na ka anyị ghara ịnọ na-asọ ide ike na anya mara ife na-eme na anyị nwere na-eme kama nọ na anyị ga-arapụ ịkọ akpụ ka ịkọba mm. akpụkpa ana ibe anyị eme ede Nleva akọlụ onye nwere ekwentị kpụọ mmadụ ịtọ ma ịnọ ma ọ bụ na UK ọ bụ na Europe ọ bụ ndị n'okwu na Naijiria na-afụ maka ife a na-agwaghị ife na-emenụ achịkwa ya ozugbo ndị be anyị edesighị ezigbo akwụkwọ dee ife a ka ọ ga-esikwa ya n'akwụkwọ mana ọzi igeva ntị mana oge elugo ka Igbo ga-anọkọta gbanyụọ redio wita batrị niile a juru Naijiria ndị aka mbene pastọ na-akọ akụkọ nọt 5G ọkwa ruo UK ewee gbachie redio ya gbachie telivishọn ya ọ yọrọ biko mana ọ nata Naijiria onye ọbụla na-akụri ya aka mana ọ ga-elugo a ka eji nwee ndị ndị ikenye ebe nke ndị ikenye Igbo nọ hmm. maka na ike ya anọ n'ụlọ ewu amụọ n'ọbụlị anyabụ ife dị mkpa ọ bụrụ na gọvanọ adresị ya ka ndị ọha na eze gana ya ndị ụgbọ gana ya ndị trade union gana ya ndị ahịa zọba unu ịrụtụla aka na nke ewu isiokwu otu akụkụ anyị kwesịrị isi leba ihe anya n'ihi na ihe ndị ibitụrụ aka na mgba mbụ e kwuru okwu gaziri metụtakwa ndị kpọrọ aha ugbu a na-ekwu okwu ọha na eze na nso nso a ka a nọ na-ekwu okwu ndọrọ ndọrọ ọchịchị onye ga-abụ onye isi ọha na eze ndị Igbo emechaa ọ bụrụ na a họpụtala onye ga-abụ onye isi mana ka ihe niile a na-eme ka anyị nọ na-ekwu na-akpa nkata na-akpọbata ọtụtụ ụmụnne anyị ma ọkammụta ifemesịa ma prọfesọ Chima Korie na ndị ọzọ anyị kpọpụtara ka ha bịa tinye ọnụ n'okwu ihe ndị niile anyị na-akpa anyị nwabụ ndị ma ndị si na ha bụ ndị ọha na eze ma ndị iwu ọdịgbokọ kọngres ọtụtụ n'ime ha anyị na ha enwe na nkata n'ụzọ dị iche iche na ebe ndị ọzọ dị iche iche mana ọ dịghị ụka ka ihe niile a na-eme o nwere onye n'ime ha na-echeba ya echiche a na-ekwu e, Eastern Regional Marshall Plan akana ndị ọ dị n'aka ịdị na-akpalite mmụọ ndị nọ n'ime obodo ma ndị na-achị achị ka e nwee njikọta bụkwanụ ndị a na-akpọ ọha na eze n'ihi na ihe ndị rụtụrụ aka ma ịzụ ahịa ọ metụtara anyị n'ihi na ọ ihe anyị ji eri nri ọ bụrụ na anyị leba ya anya oge anyị na-ekwu okwu oge ndị akpọrọ m okwu na Channels telivishọn si m leba ihe anya ekwuru m okwu na ọtụtụ ndị ọ ga-emetụta ihe gbasara akụ na ụba ndị ọ ga-emetụta karịcha bụ ndị na-azụ ahịa mana ịgazie n'ịzụ ahịa ahụ dịka isi kwuo ọ ndị Igbo nọ n'isi ya nke ọzọ abụrụ n'oge ahụ e nwere onye apụlụ onye apụlụ ezi onye jela agụrụ ịnyụ ndị mmadụ anya bịakwara kpughiere anyị ike ọkụkọ nke gosiri na ihe aha anyị kwuru okwu ya n'isi na gboo oge anyị na-akpa nkata ihe gbasara nchekwa obodo ihe oriri bịakwa bụrụkwa isiokwu ya maazị Ejike ọ dịghị ka ndị ọgbara ọhụrụ ahụ eze ọ dịghị ka ha ama ihe anyị na-akọ o nwere ihe nwere ike ime o nwere ntụziaka anyị nwere ike inye ha ihe ebe m ga-ebidogodo uwo um, ledala ihe mege mgbe a na-ahọpụta onye isi ọhaneze ga-anọchi nna nwodo ọ rubedula ụmụ elementrị skuul iberibe ha erubeghị taa gị jụọ gịnị ka a na-azụ a sị e, onye chọrọ gịnị ịpị ogene ya lee e, hmm. anya n'ọdụ egbe anya n'ọdụ lee ọhaneze ndị bidoro ọhaneze ile otu ha si bido ihe hụ na uche ha wụ ka e nwee ebe amamihe Igbo ga-anọ ebe a ga na-abụ izu n'ọbara Igbo ma ịmarala na ọhaneze ugbu a bụ ebe ndị e, afọ ogiri na-aga Aga ka aga gaa mara ma enwere Ghana must go back ga-echi ebe ọ ga-echi ọ bụrụ na ọha na eze wụ eh, otu na-elekwa ọdịmma ndị Igbo na-awụhụ ndị na-achị achị anyị ekwesịghị ị na-akpa nkata niile a na-akpa taa ihe ị ga-ajụ ọha na eze na onwe ha ha atụnyela ọnụ n'okwu a nne nwudu ọ tụnyela ọnụ n'okwu a ee e, regional chair ihe niile ha kere onwe ha kpọọ ha ole n'ime ha tụnyere ọnụ n'okwu a ole n'ime ha gara gakwuru e, ndị na-achị obodo dị ngwa bịanụ lee lee mgbe a na-ekwu okwu igo ihe ga-eji chebi nje anyị gara e, na-achọ ụmụnne anyị n'ebe ha nọ chọta ndị welitere isi na China gbanye ya izu enwere otu ị ga-echi anyị aka n'ihi na oge ahụ e, obodo niile na-achọ ihe e ga-eji chechi nje enwere ka ị ga-echi anyị aka esi a ah, na ndị ee eh, Naijiria na-azụkwa ahụ ha na-azụ na-azụ ebee ka ọ na-ala ugwu Awụsa ruo taa ihe na-ewu n'ọha na eze akwa Igbo prezidensi ịhapụ ihe dị mkpa ga-azọ ndụ ma na-akọghị onye ọbụla ọha na eze wee bi na-aba ịga gị ịsa afọ gị banye gburugbunye n'afọ iri juo gị dapụ ọ dị ihe m ga egwukwu ọzọ ledala anya ndị eh, eh, ebe onye nwanyị anyị ndị ha na ndị eh, ndị na-efe alakụba mm-hmm. nsogbu ha na-enwe ọtụtụ otu ha nwere ụwa niile ajụla ha proscribe ha si terrorist organization ma ha pụta echi n'ikwu ma ibe ọkụnye ha n'azụ ọ maka gịnị n'ihi na unu mechakwa enwe ihe mere ha kwụọ aka lee ndị nke ha lejie ha anya ote a nje a gaa ebe ahụ ị ga-ahụ na hawa bụ ndị na-aga na-akọwara ndị mmadụ lekwa ihe unu ga-eme wee zọọ ndụ lekwe ihe anyị nwere anyị ga-enyere ụlọ aka anyị enweghị dịka ndị nwe obodo n'onwe ha kama nwa obere nke anyị ji ka anyị were na-enye aka ọ ya wu otu na-elekwa e, ezinụlọ jụdala gaa na e, gaa arịa gaa ogbeete gaa otu ọnịcha jụdala ndị mmadụ ebe ahụ onye ndị nwe ọha na eze mgbe ha zara gị gị bịaziekwa m ọwụzi onye ugwu laa na nwa nwụọna Everybody say, odogwu odogwu ha ihele ihele chai ọkaga ọkaga chai ihele ihele ịgọziwo m ịgọziwo m ịgọziwo m ịgọziwo m lele ibuniwo m ibuniwo m ibuniwo m ibuniwo m lele mana nkata anyị na-akpa mkpanụ anyị na-etinye ya na nchekwa obodo nke anyị kpa n'oge gara aga kedu ihe bụkwanụ nchekwa obodo n'obodo anyị nọ na ya um, onye onye prezidenti na-apụ apụ si na etu ya ga-esi chekwa obodo wee ịlụ mgbidi iji wee mee ka ndị ọzọ ghara inwe ike bata ụfọdụ na-eche na etu a ga-esi wee nwee ike ichekwawa obodo wee ime ka obodo dịla onye ọbụla mma ka e wee nwee ndị enyi ụwa niile nke na-ewute m na Igbo si na ọ nwere mmadụ ka ọ nwere ego mana ọ dịzie ka Igbo ọ na-achụ sọsọ ego maka na onye ọbụla ịkpara aka n'ọnụ bụ ka eke ya ga-esi kpata ego gbuo ozu na ha isi mee nkeri mana o onye na na-achọ kedu etu mmesi wee nweta mmadụ dọta mmadụ ọnya mee na ọha na eze ji ekpowe aja gburugburu karịa ịchọba ka a ga-esi nweta mmadụ a na-azazi ọha na eze mana ndị na ya bụ sọsọ ndị na-achọ eze eze kedu ọha na ya maka na-agbakọ anya aka ọnụ nyụọ mmamịrị ọgba ofụfụ ọkwọ na-enye bụ the marshal plan ị na-ekwu maka marshal plan ị na-ekwu awụrọ sọsọ nke a ga-asị na nke a bụ ndị Nnewi maọbụ na nke a ndị maọbụ na nke a bụ ndị na-asụ olu ngwa na marshal plan bụ kedu ndị enyi m kedu mmadụ ibe m kedu ka anyị ga-esi gbakọ aka ọnụ wee nyụọ mmadụ mhm. ka o wee gbaa mhm. na nọdụ na-asụ isi ọlụ sọsọ ofu Amaka ndị na-ewe olu asịghị mgbe ehi emewolu emegbuo na onye ọfọlụ nna gị mgbe ọ ga-afọzi sa anyị ndị Igbo nsogbu adị maka ndị ugwu Awụsa na-ele ibe ha anya i na-anya dịka ka wee kwuo ihe ha na-alụ iji chekwaba obodo ha ha eburu gbaga ụzọ Sahara ha na ndị Niger ha na ndị ndị Chad na-akpakọ ndị nọ na ọdịda anyanwụ ha na-akpa ha nwere ụmụnne na beni na Republic of Benin ha nwere na Togo enwere ndị na-asụ Yoruba na gana Ghana e eziokwu na asị na ndị na-asụ Igbo na Ghana mana anyị jụkwa m o ike ịbụ ndị Igbo be anyị na-asụ Igbo na Ghana ọ bụgodị na ndị Igbo nọ na Ghana bi na Ghana hara ole nọọsọ ebe ọ ndị Igbo rinne ewepụkwa ndị jewelụ ọlụ oyibo bụ na ọwụwa anyanwụ Naijiria ọ bụrụ na ya ejikọtara onwe anyị ọnụ nwee mmadụ n'ime onwe anyị ọ ga-afịara inwe mmadụ n'ime enyi gafee ha n'Igbo nchekwa anyị ihe ga-eme ya ka o wee nwee isi ma ihe gbasara nje a na-ekwu okwu ya ma ihe gbasara ichekwaba obodo anyị n'ụzọ dị iche iche bụ na anyị ga-eji onwe anyị anyị akpọ nwanyị mmadụ nweta mmadụ ọzọ iji menyi metakwana ndị agbata obi anyị ka ha wenye anyị kwụsị ịga asịrị niile enwere isi maka na ọ bụrụ na ịzọrọ onwe gị nwere onye ga-azọ gị ọ ga-adị gị mkpa ka ịdị ndụ eziokwu na ndị be anyị na-asị na mpempe ndụ ka mpempe ọnwụ mma ee anyị achọrọ iji mpempe ndụ na korona ọ dị mma na onye dị ndụ dị ndụ zuru oke ọ ga-awa akpọ gị uri na iri maka na isi ofe ife Igbo na-ekwu bụ na ọ akụ ndụka ndụbụisi ya bụ na onye obodo akpachapụrụ anya ife gbasara ịdị ndụ obodo na-achị ọnwụ obodo na-achị ọnwụ kịta afụ ịna-anya na mba afrịka agụba ọnụ sọsọ ụmụaka ndị kachasị bụ ndị dị arọ iri abụọ na ise ya bụ ịna-anya na ụmụaka juru afrịka ọ bụrụ na anyị akpachapụrụ anya n'ife gbasalụ arụike anyị na nwezi ikenye ife nwezi ụmụaka e nwere onye ndị ga-azụfa ma ndị ga-enenyelụfe anya ọ bụrụ na ụmụaka gụpụrụ akwụkwọ ọ bụrụ na ụmụaka enwenwuru ike ịchọ ife afọ ga-eri ọ ga-alụta ife obodo ga-egide ndụ ebe a na-ekwufu maka nri kamgbe e ji wee bido ife covid a na mkparamkpara nke ndị oluchiegbu ndị Fulani nri kọrọ n'ala Igbo maka na ụgbọ a ga-abatazi site n'ugwu ya bụ na ọbụrụ obere ife dakwutere ife ka nte bakwutere nte n'ọnụ kịta ọ bụrụ na Igbo aghọtara ya ife a bụ ife ife obodo ji efu achọbafa achọba anọkọta si na onwe bụ ndị nọ ebe a mana Chukwu ekwena maka na atụala ọmalụ ọmalụ tata bụ gboo Igbo si okwu mm. ya ihe ị na-arụtụ aka maazị Odeluga ihe a na-asị na udele ihe ya e ji ekpe ekpere ka ndị okenye ka e nwee ndị okenye bụ n'ihi na obodo ọbụla eruru achọ ndị okenye achọ ụmụazị ga-ahụrụ isi ya che na ọ bụ ọgụgụ. maka <laughs> ọhịa bụ nsogbu anyị nwere maka mm-hmm. a na-ekwu okwu a e, otu nwanne anyị nwoke a na-akpọ Peter Okeke na-ede n'eziokwu eziokwu na ihe gbasara ha na eze ọ bụ eziokwu na ha na-agwa dịka na ha enweghị uru ha bara na ndụ ndị Igbo mana mana ọ nwere ihe ndị kacha mkpa na ọ bụrụ na ha nwere ike ịdị na-anọchite anya anyị ikwu ihe gbasara ọnọdụ anyị nye ndị na-achị achị ọkacha na gọọmenti etiti mana amachaghị m maka na ihe a na-asị na ọha na eze ga-eji nọchite anya anyị na ikwuchite ọnụ anyị na ihe gbasara ọnọdụ ndị Naijiria ee ọ wụ eziokwu mana nke ahụ naanị mpekele otu akụkụ otu akụkụ ntakịrị ihe ọha na eze kwesịrị ịdị eh, ụkọchukwu na-abụ na ịnaghị okwu n'ọnụ mm-hmm. fancha bụ asị asị afọ juru ndị Igbo bagigolo Igbo ntị unu arọpụtago ndị jere Abụja ọ dị na-ekwuru unu mm-hmm. ndị ọha na eze enwerọ ibe ndị bekee na-akpọ local standing ayịyọ ka ha ga-eji yọ ndị na-afụ ekwutere unu bụ ndị nọ na House of Representatives and Senate so ọ bụla ekwutere unu bụ aka ya na ihe dịrị ọha na eze awụghị iji kwuchitere anyị ọnụ n'ebe gọọmenti etiti nọ kama ọ bụ dịka m siri kwuo n'oge gara e, aga nkeji ole ma ole mhm. na ọrụ dịrị ọha na eze wu ịdị na-atụpụta atụmatụ mhm. maka ọnọdụ ndị Igbo n'ala na mpaghara ọwụwa anyanwụ bụrụzie mhm. ha bụ ndị ga na-adụ ọkụ na ndị nọ n'ọchịchị dịka ndị gọvanọ nakwa ndị anyị jinyere ozi na gọọmenti etiti ọwa ọnụ ga ka ọ dịrị n'ihi na asị nwata nna ya jinyere ozi na-eji ụkwụ agbawa ụzọ mhm. ọ na ihe mmadụ ozi na Abuja dịka na gọọmenti etiti onye ahụ agago ebe ahụ dịka gasị na ọ nọrọ onwe ya ọ mhm. na o nwere ndị ya ozi ọ mahụ na o nwere na ndị ahụ tinyere ozi na-ekwesịghị na laghachite bịa sị ha ozi unu ziri m lekwa ihe m gatara Mhm. ọ mahụ na ọ bụrụ na o jechi ozi ahụ ma o ihe o jetere na o nwere ndị ga-asị ya dị anyị ozi anyị ziri gị o ihe i jetere mgba lọtawa ajezila ọzọ mhm. mgbe ọ bụla i tinyere mmadụ ozi onye ahụ eje dị ka ọ na-ejere onwe ya onwe nwekọta ka ime ka ọ rụọra gị ọrụ mhm. ya na ihe m na-achịkọwa bụ na gị na-ekwu otu ihe maka nwanne anyị nwoke Pita Okeke na e, ihe ọ na-ede n'ihi na maazị Pita anyị na-aghọta ihe ị na-ekwu mana ihe anyị na-achọ ịkọwa bụ na ọrụ dịịrị ọha na eze abụghị iji kwuchitere anyị ọnụ ọrụ dịrị ọhara ezewo iwepụta atụmatụ na ịdị na-enwe mkparịta ụka na ịdị na-ewepụta usoro a ga-esi mee ihe maka ọwụwa anyanwụ Naijiria maka ọdịmma ndị Igbo mm-hmm. n'ihi na ọ bụrụzie na ndị anyị dinyere ozi mara na onye ziri m ozi na-eche ka m lọghachite bịa gwa ya ihe m jetara n'ozi onye ahụ na-eje ozi ahụ ya chụrụ me na obi aka ka ọ dị ugbu a ndị na-ejere anyị ozi dị ka ha na-ejere onwe ha ileta anya eh, maazị eh, Pita Okeke ekwuole isiokwu a maka ọ na-ede na-asị eleihe mere anyị ga-eji gba nkịtị ya wụrụzie ndị Fulani ga-abịa na-agwa anyị ndị ga-achị anyị na-etinye ndị ọchịchị n'etiti ọ ihe a na-ekwu maka na na ọha na eze wu ọha na eze ọha na eze ga-apụta mgbe a gara were eh, onye na-ekwechighị ekwechi tinye n'ọkwa ọha na eze bụ onye ga-apụtasị asị Igbo ekweghị mm-hmm. maka enweghị ọrụ ọha na eze ga-arụ karịcha iwu onye nche ịhụ na uche na e, elemanya ndị Igbo n'ala Igbo na-eme ka ha chichọ mm-hmm. ha na ndị gọvanọ ị na-agbụ izu mm-hmm. ọha na ọha Igbo ị na-agbụ izu echere m n'oge na-adịghị anya anyị ekwuole anyị ga-atụle ọha na eze na Igbo steeti union ledala nke na nke mara ihe dị iche ọ bụrụ na ma otu dị ka ọha na eze ọdị mkpa anyị kwere na ọdị mkpa na ihe a na-ekwu na ndị niile nọ ebe ahụ amaghị ihe ha si a na-aharụ ihe ha si ha ga-abụ ọ ya wee mm-hmm. maka na a ga-ama ama ọ bụrụkwa onye kwue asị na um, ndị otu na-atụ ọ onye kwue taya efue mm-hmm. um, anyị Igbo ọ dịkwa ndị Fulani mezi ka anyị ghọta ya nnọọ na etu a ndị Briten si wee bịa wakpo anyị wee weta ndị wara chief tisie na-ekwuzi ife na-emenụ etu a ka ọ dịzikwa na Naijiria nkịta maka na anyị ghọta ya anyị wee mara ebe anyị ga-esi zọba onwe anyị na si na onye mara ebe mmiri si wee mabi ya o wee mara ma ọ kọrọ ya ife bụ isiokwu bụ ife maazị Okeke na-ekwu na igbe enweghịzi ike iwepụta ndị ga-achị ha maka na anyị nọzi maka ịna tụmatụ etu ndị Igbo si agbakọ ọrụ nkịta a na-esi n'elu wee gbadata n'ala mana etu ana Igbo dị ife nna nna anyị fakụziri anyị na a na-esi n'anị wee gbago n'elu ya bụ ọhaka o ji wee bụrụ na igbo si na gidigidi bụ ugwu eze maka na mgbe mgbe iji wee kpọrụ igwurube pụta onye ọbụla mara na nwoke na na ị na-ekwuru onwe na ịbụ ọnụ na-ekwuru ọra maka ọha si elughi ịmalisi ọha si elughi gaa bụ na ije niile ha na-eje ọ bụrụ ndị nwaasị na ha na-eji hafodu hafodu maka na tọfa fama ego ha na-eje o nwere <laughs> ụgwụ bụ akpalụ ofu onye wee dee efefa pụta n'ịntanetị mgbe nne otu niile asị nọ na ama ama akpọrọ pisa ya bụ ibe ndị na Amerịka ọ Central ọslogịnị Council of Igbo States Council of Igbo States Association akpọrọ ndị World Igbo Congress kpọọ ndị Igbo World Assembly iju onye ọbụla nọ na amerika kee maka ndị otu a sị na ndị Igbo so wee nọ nzukọ <laughs> onwere e ofu onye bụ onye Igbo ị ga-akpọ ọmarụ ndị nọ na ya ha ekwuru onye bụla maka na ọha na-ekwuru onwe ha mana onye onye kpoko otu ode ọzọ oke oke afa na-akwụgharị na ya na-ekwuru Igbo nke afọ nwa ma nnọọ mana ofu ife mma na chukwu abịa amaghị azụ Igbo maka ọ nwere ife Chineke ji wee kpaa anyị Igbo ọ nwere ife mere Chineke ji wee kpasaa Igbo na mba ụwa niile ọ nwere ọrụ Chineke chọrọ ka Igbo lụọ mana na-agaghị nkafe niile a Igbo ga-achọta onwe ọtụtụ ihe ndị a anyị na-akpa nkata ya unu ndị na-ege anyị ntị na echefukwala na ihe ọ dịzi ka anyị akpọwala ihe gbasara ọchịchị n'ala Igbo mana ihe kpatara okwu a si bụ okwu usoro ihe kwuru ife akwudebe mhm. ihe kwụ n'ọnụ bụ ihe gbasara nje ọrịa a na-akpọ coronavirus mhm. nke anyị hụrụ na ọgbara nke ọgbara abụọ ya ufufe nke ọgbara abụọ ya ebidola fewa ka ọ dị ugbu a ihe anyị na-anụ bụ na onwe nwewe na mkpamkpa ya esiwala ike nke na ndị na akwado ya akwado ga-anọ na nsogbu ya na ka anyị na-akapịwa ọnụ n'ihi na asị onye ajụwa nkwụ kapịwa ọnụ mgbufu ya eruola na ihe anyị chọrọ ichetara ụnụ na kemgbe na. ka ọ dị ugbu a ọ dịghị m ka e nwere ezi na n'agbanyeghị ohere niile Chineke nyere anyị kemgbe oge a n'afọ gara aga anyị abata n'afọ ọhụrụ ka anyị nwee ike nkwado ọ dịka a ga-asị na ndị na-achị achị n'obodo mpaghara ọwụwa anyanwụ na Naijiria nọkọtaziri n'ose enweghịzi ihe dịra ha ime anyị amaghị ka ihe a ga-esi adị mana asị onye ekwe ya ekwe Igbo na-ege ntị onye ji ka anyị wepụkwa n'obi n'ihi na anyị dịghị n'anya anya na gọọmenti etiti ihe gbasara Igbo adịghị ha n'obi ndị na-achị anyị achị adịghị ụka ha nwere ezi nkwadobe maka ofufe ọjọọ ọkwa nkwa ọkwa ngwa na-abịanụ onye ọla zere onwe ya jide onwe gị aka kwado onwe gị kechie ọnụ gị zere nnukwu ọgbakọ ịghara iburu nje ọrịa n'ihi na ka anyị na-ahụ ugbu a ihe a na-akọrọ anyị na ụlọ ọgwụ mahadum nọ na Legos, Lut iru ebe ahụ ugbu a akwa ndị ọrịa anọzi 300,000 narị naira atọ na narị puku naira atọ bụ ihe a ga-eji nabatagodi gị ijee n'ụlọ ọgwụ ndị nwere onwe private ụfọdụ n'ime ha ruru nde naira iri admishọn ụfọdụ nde naira atọ ruo nde naira ise onye na-ejighị ego ndị a mara na izu efeela gị apụkwanụ ndị na-akọrọ ụnụ asị asị 5G jikwara asị ọ na-ahụ n'aka aha chifeela bioket jikwara ka aha chefeela ụmụafọ ala Igbo ụmụafọ Igbo nọ na mpaghara ebe niile mana ofesi ebe Amerịka ebe mana London ndị iwu ndị nọkwanụ n'isi na-eme nchọpụta ihe ndị a ka anyị ga-ekwara n'ụlọ ndị nwere ezigbo mmụta ka anyị onwe anyị na ebe a na-akpa nkata maazị Odeluga wụ onye gụrụ ihe gbasara ahụike maazị ejikọbasi ihe onye gụrụ ihe gbasara ahụike ka ọ rịa ugbu a mmadụ abụọ ndị a socha ndị na-agba mbọ ịhụ ka gbara mbọ ịhụ ka e enwe ihe webatara n'ala Igbo bụla dị UNTH enugwu iji hazie ya ka onwe ike dịrị anyị mma ka anyị nụ ntị ndị na-achị achị ma ịzara ọha na eze mezara wodigbo World ndị a niile anyị nọwụ na-akpara nkata n'ụzọ dị iche iche ebe dị iche iche onye na-asịghị na ọ nọ ya enwe onye ga-agwa gị na ị nọ ya ọ bụrụ na ya agbaghị mbọ hazie ala Igbo jikọta onwe anyị ọnụ apụchaa menụ na PDP menụ na Abga menụ na APC n'ihi na onye ụlọ ya na-agba ọkụ anaghị achụ oke ịhapụ ihe dịra gị na steeti gị na gị na ụmụnne gị ịgbakọta aka mee ka ọ dịrị ụnụ mma kesị na ị na-arụ n'ubi Buhari ma ị na-arụ n'ubi Tinubu ebere megbuola m gị ebewo onye hmm. a ga-asị onye ahụ ya n'izu ndị na-abịa abịa anyị ga-aga n'ihu n'ileba anya na mkparịta mkparịta ụka ndị a n'ihi na ihe a gbasara mmetụta ihe a metụtara aka ihe anyị kwụrụ n'ọnụ kemgbe ọnwa ndị gara aga n'afọ gara aga nchekwa obodo n'ihi na nchekwa obodo abụghị naanị iburu egbe nọchie n'ụzọ nchekwa obodo wụ ihe siwe ike asị onye apụla ezi ị nwere ihe ị ga-eri mm-hmm. nchekwa obodo wụ na ọrịa adaana o nwere otu anyị si echekwa onwe anyị ka anyị ghara ịnwụfụsị dịka ọkụkọ na iji nchekwa obodo wụ onwere otu anyị ga-esi ihe siwe ike o nwere otu ndị anyị na ha ga-enwe mmekọrịta anyị nwe ike na-azụ ahịa na-arụ ọrụ na-akpata ego nchekwa obodo bụ ihe karịrị akarị ọwụ naanị iburu egbe nọchie n'ụzọ ka ahụ sokwa ya anyị na ha atụlepụrụ ọnụ na ndị nke ahụ mana ka oge anyị na-akụ prapụ prapụ a na enyefe ya aka maazị oke ụkọchukwu ọ kapịwara anyị ya ọnụ mgbe obi Igbo daalụnụ ogologo okwu adịrọ n'ụka mgbede ọ bụrụ na ị mhm. ga-anye ntị kịta ọ ga-adị mma na ibido n'isi wee nụ ya bụ ụka anyị bara maka na ụkọchukwu na okwu ikpeazụ okwu si na onye ekwe ya ekwe ndị ụzọ be anyị si na ọ bụrụ na isi na ide ekwe ekwe emechaa taa ikwelu ndị Igbo sikwa na onye ekwe ekwe na-ekwe n'ute ekwere ọ maa dị mma ka e bụrụ ndị ga-ekwe n'ute ekwere ụkọchukwu siri na ihe a ruo naanị ihe ihe esighị ike ndị na-agụ egwu ụka si na ihe si ike akpọwa Jehova bịa mee bịa mee Jehova emeela nke ya mezienụ nke ụnụ kwụọ aka gị kpuchie imi gị gbanarị ọgbakọ ebe mmadụ ka nkụ ebe ị kwesịrị ije zelu ya bụ njọ ọrịa ka ghara ịkọlụ gị akọlụ ka ị ghara arụkwana iji anya gị wee fụ etu a ka ọ dị anyị na mgbede a ana m eji afa ndị mụ na ha nọ n'okwu na mgbede a afa m onwe m bụ oke ụkọchukwu mma asịzi ha kenee ụnụ. maazị ike anaghị odelụga Igbo anwụchiri ahụ maazị Ejikeme Ọbasi ụkọchukwu Austin Ọkigbo wee ya dịrị onye ihu mma dịrị onye azụ mma anyị jikọta n'aka ya ka ọ dịrị anya. ka chi fonu ụbọchị nta Aichon wele nchi